ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị ya n'ụlọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry aka na ndị Baptist Missionary Association nke mba afrika gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọ ugwu eru nke dị n'ime obodo na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka chineke wụkwasịrị anyị ngọzi ya na imeghe anyị isi obi anyị ka anyị wee nweta ihe kwesịrị na ihe ya bara anyị uru n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elebanye anya n'akwụkwọ nsọ anyị ga-elebanye anya n'akwụkwọ ọrụ ndị ozi isi nke iri abụọ ọlụ ndị ozi isi nke iri abụọ amaokwu nke iri atọ na abụọ ọlụ ndị ozi 20:32 Acts 20:32 ọlụ ndị ozi isi iri abụọ amaokwu nke iri atọ na abụọ ọsị sị ugbu a Ararakwa m unu nye n'aka Chineke na aka okwu amara ya, nke pụrụ iwuli unu elu dị ka ụlọ, na-enye unu ihe nketa ahụ n'etiti ndị niile edoworo nsọ. Ka Chineke were ebere na amụma ya gọzie okwu nke ka onye anyị ndụ nke pụrụ iche n'ime anyị isi obi anyị. ka mgbe n'ikpeazụ ka afọ chineke bụ ihe wuli elu ka ngozi wee bụrụkwana nke anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị na ịga n'elu ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ nwuli elu mwuli elu na bụ isi okwu anyị n'ụbọchị nke taa akwụkwọ nsọ mere ka anyị mara n'akwụkwọ abụọ ọma ọ sị na na elu esiteghị na ugwu ma ọ na ndịda ma ọ bụkwa na ọwụwa anyanwụ ma ọ bụkwa na ọzara were abịa kama ọ bụ site n'aka Chineke odo anyị anya na mbuli elu nke na-esi n'aka mmadụ na-adị nwantịntị mgbe na-abụkwanị mgbe nwoke ọ bụrụ mgbe o ji amasị gị na mgbe o ji bido ịsụwa gị ụsọ mgbe aha ka a ga anapụghị ya mwuli elu mmadụ nke mmadụ na-enye na-abụ ka ha wee nweta ihe n'aka onye ahụ maọkwa onye ahụ wee bụrụ onye bara ha uru na mgbe nke ahụ ilezi anya ịfụ na ụfọdụ ha ọ bụ ndị na-achị achị ma ndị nọ n'ebe na-azọ ndọrọ ndọrọ ọchịchị ịfụ na ha nye gị elu n'ụzọ akụkụ a o nwere uru ha chọrọ idite n'aka gị maọbụ ihe ha ka ị mere ha n'oge nke aha mgbe ọbụla ha sikwapụ hapụkwa na ọchịchị ha ahụ ma ọ na ọnọdụ ha ahụ efu na onye ahụ na-alaghachikwa azụ n'ebe o si n'ọdị ma ọ ọ dịghị adịgide n'ihi na nke a si n'aka mmadụ were bịa mana mwụli elu nke anyị na-ekwu a bụ nke sitere n'aka Chineke onye kere ihe niile onye maara ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya onye maara anyị karịa mkpa niile anyị onye pụrụ ime ihe niile ọ bụghị naanị sọsọ mwuli elu nke ihe akụ akụ na enwe enwe kama mwuli elu nke na-esi n'aka chineke na-abụkwa ma nke iwuli mkpụrụ obi mmadụ ma nke ime ka onye ahụ kwudosie ike na okwu nke amara o anyị anya na okwu nke amara nke Chineke bụ okwu nke na-eweta nkasi obi bụ okwu nke na-eweta ịpụ n'uru bụ okwu nke na-eweta mmadụ inwere onwe ya bụkwanị okwu nke na-eweta ịhụnanya na ihe nke Chineke n'ihi na ọtụtụ nọzi n'ime ọchịchịrị ọchịchịrị nke enweghị udo ọchịchịrị nke enweghị enweghị ezumike ọtụtụ ọchịchịrị nke enweghị ịgbasapụ aka maọbụ ịgbasapụ arụ maọbụ inwe ntachi obi n'ihe ụwa nke a bụkwa na ịmata nzume nke chineke n'ebe mmadụ nọ ma ọ ọchịchịrị nke nyanya na nke ndị pịa dị iche iche nke juziri n'ụwa taa onye dere akwụkwọ a bụ ezi akwụkwọ nke mbụ onye kwuru okwu a wee na-ekwu bụ na ya rawo ndị kwere ekwe ndị nke ihe nke Chineke na-amasị ndị nke tụkwasịrị obi n'ebe Chineke nọ na ya na-agwa ha nye n'aka Chineke onye pụrụ ime ihe niile onye nke na-enweghị ọdịda onye nke na-araha ara ụra ọ naghị arahụ ụra dịkwa na-atụ uru ụra ọ dịghị agharịpụkwana mmadụ onye nke kwesịrị ntụkwasị obi kwesịrị gị oke n'aka ya ọ bụ sọsọ naanị n'aka ya na aka okwu amara ya n'ihi na amara chineke bụ nke bara ụba n'ebe mmadụ nọ onye nke kwere na chineke amara ya na-abara ụba nke na-eweta mwuli elu onye ahụ abụrụ onye ewuliri elu ka ụlọ efe ụlọ nke a mara anụ na nke ewuliri elu ọ dịghị ihe ọbụla nke na-akwada ya ọ dịghịkwana ihe ọbụla nke pụrụ imebi enyi nke ọbụla siri ike n'ihi na ntọala ụlọ ahụ siri ike o wee na-akọwa na amara nke a n'okwu nke chineke na ike nke chineke bụ ihe na-eweta ibuli mmadụ elu dịka ụlọ wee nekwa n'ihe nketa nke na-esi n'aka chineke bịa nke dewuru n'etiti ndị niile edoro nsọ nwanne nwoke na nwanne m nwaanyị ege ntị ị natawo ụdị amara ịnọdowo dịka onye ewuliri elu n'aka Chineke nke dị ndụ ọ bụ na ihe ka na-esiri gị ike ọ bụ na ihe ị ka nọ na mgbagwoju anya ọ bụ na ị ka nọ na-enweghị olileanya okwu a kpasatara gị n'oge dị ugbu a ịma na ịnata jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị bụ ihe dị ezi mkpa ị ime ya ịnabata ya n'oge dị ugbu a ọ bụrụ onye ndu bụrụ eze bụrụ gị onye nchekwa na onye amamihe gị mgbe ị mere nke a ị ga-afụ ị onyinye nke a nke a mara a, nke na-eme ka mmadụ pụọ n'uru nke na-eme ka udo nke Chineke tụkwasara mmadụ nke na-eme ka onye ahụ bụrụ onye wuliri elu ebe ọ bụla ị nọ n'oge dị ugbu a kpebie n'obi gị hụlata isi ikpere chineke mgbe o gị nke a ị ga-afụ ihe pụrụ iche ị ga-afụkwanye nchekwa nke chineke ị bụrụ onye agbamume na onye isi ihe na gara nke ọma na onye pụrụ ikwudosi ike wee na-asị na chineke bụ chineke n'ezie n'ihi na mara ga-abara gị ụba wee mee ka ị pụọ n'oru wee mee ka ị bụrụ onye ga-ekwudosi ike wee mee ka ị bụrụ onye ga na-enwe olileanya ọbụla dị mgbe mgbagwoju anya na ihe isi ike na ihe ndịbịa juru akụkụ gị niile ma ọ bụ na obodo gị niile n'ihi na chineke pụrụ ime ihe niile mwuli elu nke a na-esite n'ịmata jizọs kraịst sịkwa n'ịmata mata okwu nke chineke sịkwa n'isonye na ebe ndị nke kraịst na-aga njem ma na-aga ozi ha n'ụwa nke a ebe onye kwere ekwe ị ike kwudosie ike n'ihi na onye kpọrọghị ọlụ a onye kpọrọghị okwu onye kpọrọghị okwu n'ọlụ a kwesịrị ntụkwasị obi ọ gaghị ekwe ka ihere mee gị ọ gaghị ekwe ka efu ihe bịa ọ gaghị ekwe ka ị bụkwanye onye nke a ga na-ajụ maka ihe maọbụ ajụjụ nke na-enweghị isi na-ajụ ole ebe chineke ha nọ kama ụwa ga-afụ akụkọ mgbaàmà na ihe na-agara gị nke ọma na afụkwa ihe kwesịrị na ndị nke mara chineke ha na ha dị ike na ha ga na-ewukwa ewu ma naanị gị ike naanị gị tụkwasị obi n'ebe chineke nọ n'ihi na okwu nke a na okwu amara chineke na mbuli elu nke na-esi n'aka chineke ọ dịghị enwe ihe mgbakasị arụ akwụkwọ nsọ mere ka anyị mata sị na ngozi nke chineke nke na-abara mmadụ ụba adịghị enwe ihe mgbakasị arụ ọ bụ na etinye onwe na ije ozi na ịtụkwasị obi n'okwu nke chineke dị ndụ ị ga-afụ mwuli elu pụrụ iche ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ olileanya nke pụrụ iche ị ga-afụkwanye ihe amara nke chineke na-emere ndị nke tụkwasịrị obi n'ihi na ndị nke gbara ọsọ a mgbe gara aga ihe na-emeghị ha ihe a ga-emekwana gị n'ezinụlọ gị ị nọ n'ute ma ọ na-akwa nyanya a na-achọ ịgwa na okwu nke a ga-eme ka ị pụọ n'uru n'oge dị ugbu a mgbe na-asị n'aha jizọs kraịst nwere onwe gị n'oge dị ugbu a onye ọbụla nke na aya tụkwasị chineke obi maka na nwere olileanya na chineke ya emere nke a ma nke ọzọ ọ dịghị agharịpụ ndị nke tụkwasịrị obi n'ihi na ndị nke bịakwutere enyi ọ na-eji amara na obi ebere were mere ha ebere wee mee ka ha pụọ n'olu uru ọbụla ma olulu ọbụla nke ha nọ n'ime ha chineke ga-ezute gị chineke ga-emere gị amara chineke ga-agọzi gị chineke ga-eme ka ị pụọ n'olu naanị gịnị nwee ezi mkpebi na ị ga-eso chineke site na nwa ya bụ jizọs kraịst sogidekwana wee ruo ọgwụgwụ alakwa n'azụ elu nkwe n'obi abụọ amakwana jigijigi n'ụjọ ma nwee mkpebi na onye ahụ malitere ezi ọrụ n'ime gị ga-alụgide ruo ọgwụgwụ ọ bụla nabatara jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ohere adịrị dịrị gị iji wehulata isi n'ebe ọ bụla n'ogide ugbu a kwupụta mmehie gị kwubie n'ubi gị na ịga ịga-esogide ruo ọgwụgwụ oge mere gị ebere mere gị amara deba afa gị n'akwụkwọ nke ndụ dịka o wee kwesị ndetusu ekwe na nkwa mgbe n'ikpeazụ ị ga-afụ na ịtụkwasị obi na chineke n'isonye makarịrị mma karịsịa ihe niile n'ihi na ọ ga-ewuli elu dị ka ụlọ dị kwesịrị ekwe na nkwa na aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye nwanyị chineke anyị onye pụrụ ime ihe niile lee ndị origo ndị a ndị nabatara okwu gị n'oge dị ugbu a hụrụtakwana isi na ekpere ise ka ha nabata nwa gị bụ jizọs kraịst dịka onye nwanyị na nzọpụta ya onye nwanyị mere ha mara deba afa ha akwụkwọ nke ndụ kagbuo afa ha akwụkwọ nke ọnwụ na nke mbibi na nke nyanya na nke ihe mgbakasị ahụ jiri ụwa taa mee ka ha bụ ndị nke nwere onwe ha jidesie ihe ike wule hụrụ dịka isi kwara akwa na jizọs kraịst bụ onye nwe anyị amen gị onye mere nke a amatara m na chineke onye malite ezi ụlọ a n'ime gị ga-alụgide were okwu n'aha jizọs mata na olu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị lif Word Radio ministri ọ bụ na ụnụ nwee akọ mgbaama maọbụ ajụjụ ma bụkwa n'ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ na 08132900111 ka udo nke Chineke nke chasị udo onye dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen